AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ekele ka m ji bịa n'aha onye nwe anyị jizọs kraịst nye ụmụnne anyị niile bụ ndị na-ege anyị ntị n'ụbọchị dị taa arịọ m ka anyị niile hụdata isi na ekpere onye nwe anyị anyị na-arịọ ka inye anyị amamihe ka anyị na-atụle uche n'ihe banyere ezinụlọ n'ọnọdụ di na nwunye nyere anyị aka inwe amamihe zuru oke n'aha jizọs bụ onye nwe anyị amen isiokwu anyị n'ụbọchị dị taa bụ ihe gbasara di na nwunye na dịka ha ga na-esi ebi ndụ ha na etiti onwe ha ya mere isiokwu anyị ji asị dote onwe gị n'okpuru ndị bekee na-akpọ ya submission or submit akwụkwọ ndị efesọs isi ise amaokwu nke iri abụọ na otu na iri abụọ na abụọ na-asị na-edorịta onwe unu n'okpuru ibe unu n'ime egwu kraịst ndị bụ nwunye na-edo n'onwe unu n'okpuru dị ka aka unu dị okpuru onye nwanyị ihe a kpọrọ idote n'okpuru adịdị mfe ọ bụ ihe iji ghọta ya ka ọma bụ ihe dị ka n'etiti ndị agha ma ọ bụ ndị soja ka ha si enye onwe ha ọkwa dị iche iche onye ọbụla ọkwa ya karịrị nke ibe ya onye nke ahụ nọ n'okpuru nke onye ọkwa ya karịrị ya n'ezinụlọ onye nwanyị haziri ezinụlọ ịbụ ebe di bụ onye isi ka ezinụlọ nwunye abụrụ onye inye aka ya n'ime ọnọdụ a taa ọtụtụ ezinụlọ na-enwe nramahụ n'ihi nganga n'ihi enwe nrube isi n'ihi enweghị amara nke a ga-eji dote onwe onye n'okpuru ibe ha ajụjụ ma abụdịrị ọ bụ sọ nwaanyị kwesịrị idote onwe ya n'okpuru di ya ka ndote n'okpuru ọ dịrị nwoke dịrị nwaanyị azịza ya bụ ee na-amu okwu nke iri abụọ na otu akwụkwọ nsọ si na-edorịta n'onwe unu nke pụtara na na nwoke nwere ebe ọ ga-edokwa onwe ya n'okpuru nwaanyị ya nwaanyị enwekwa ebe ọ ga-edo onwe ya n'okpuru di ya n'ime ọnọdụ a ọ bụrụ na nwoke na nwaanyị aghọta onwe ha nke ọma ebe ha kwesịrị idote onwe ha n'okpuru ibe ha dị ka ntụmaka nke egwu ke kraịst si dị ezinụlọ ga-adị n'udo n'ihe ọmụmatụ abịa n'ezinụlọ nwoke ewepụta ihe a ga-eme eme ya bụrụ sị na echiche nwunye ya dị mma karịa nke ya onwe ya nwoke ahụ o kwesịrị ịnakwere ndụmọdụ ahụ azịza ya bụ ee n'ihi na ọ na agosi ndota n'okpuru n'ịtụ egwu ka kraịst ọ ga-eji na ọ bụ onye isi ka ezinụlọ gbatuo ihe ziri ezi na ihe kwesịrị omume n'ime ezinụlọ nwanyị kwesịrị ido onwe ya n'okpuru di ya ọ dịkwa ọtụtụ ihe ha ndị pụrụ ime ọ bụrụ na ihe ịma atụ nwaanyị nwere ike sị achọrọ m ịgaru ebe ebe anyị ebe a mụrụ m di ya nwere ike lee ya ule si ya ị gaghị aga taa ị ga-aga echi ọ dịdị ihe ọjọọ dị na ya nwoke ahụ asịfụ ị gaghị aga rịarịa ọ na-asị echi nwaanyị doro onwe ya n'okpuru di ya ga-enwe ndidi nwee ike gaa echi ya na-abịa abịa ọ bụkwara ihe dị kwamkwam nghọta kwesịrị ịdị n'etiti mmadụ abụọ a iji mee ka ihe ghara imebi n'ime ọnọdụ a nwanyị nwee dịka akwụkwọ nsọ kwuru ido onwe ya n'okpuru di nke aka ya di nke aka ya di nke aka ya ọ bụ nwoke niile ya do onwe ya n'okpuru di nke aka ya nwoke a hụ nwaanyị gị n'anya ka unu abụọ na-edokọrịta onwe unu n'okpuru unu onwe unu nwaanyị hụrụ sị na di ya hụrụ ya n'anya ga-edote onwe ya n'okpuru di nke aka ya ndị ọkachamara nwere ọtụtụ ihe ha gosiri a ga-eji egosi idote onwe n'okpuru nwanyị nwoke mgbe ị na-ahụ nwaanyị gị n'anya ịhụ ka ọ bụrụ na o dotere onwe ya n'okpuru nwaanyị a ị ga-edo onwe n'okpuru dị n'ego ị na-enweta di gị kwesịrị ịmata ihe ị na-enwe na ihe ị na-erita nwaanyị makwara ka di ya ọ dịghị ihe ọjọọ bụ ha abụọ kwesịrị ịma ihe a na-enweta ị ga-edo onwe n'okpuru dị n'ihe yiri mmekọ nwoke na nwanyị n'ihe ka ime mmụọ na ihe niile gbasara alụmdi na nwunye na-adị ntị nwoke iji aka gị gaa nyere nwaanyị gị aka n'ịhụnanya o nwere ọtụtụ ihe ndị ị na-aghaghị ime otu n'ime ha bụ nke a ị ga-eme dị ka ndị ọkachamara si kwuo ndị ọkachamara si na igosi nwaanyị gị ịhụnanya na imetụ ya aka kwa ụbọchị ugboro iri na atọ tu abụọ <laughs> atọ anọ gụrụ e, iri na atọ ga-esi ibi imetụla ya aka ọ bụ site n'oge ruo n'oge okwu ọnụ mmadụ na-ekwu gụnyekwara mmetụ o nwere ị ga-esi kwuo okwu n'olu dị nro gị rita ya bụrụ mmetụta ka ị na-emetụta nwaanyị dị otu a nwaanyị ịdọta onwe n'okpuru di gị nwoke ga-ahụ gị n'anya ka ọma akụkọ kọrọ n'ọdị atụrụ abụọ na ewu abụọ na-eme njem ha na-eme njem n'elu ogwe ewu abụọ eru ebe ahụ gbatịrị onye ga-ebu ụzọ aga ha abụọ asọmpi daba n'ime mmiri rụgbuo nwa ebe ahụ atụrụ abụọ a ebe ahụ ofu asị nwanne ya e, e, e, ka m hudatara gị ka ịzọ m ụkwụ n'isi gafere anyị lọta maazị ọgụ ụkwụ n'ahụ gafere ha abụọ eme otu a garuchee ebe ha na-aga ndị na-ewedo onwe ha ala ga-eje ruo ebe ha na-eje n'alụmdi na nwunye n'etiti di na nwanyị mgbe ị na-edo onwe n'okpuru di nke aka gị ọ pụta na ịbụ onye iberibe nwoke mgbe ị na-anara ndụmọdụ ziri ezi ọ na anarala gị bụ nwoke gị kama akwụkwọ nsọ si na ịhụ nwaanyị gị n'anya unu dote onwe unu n'okpuru onwe unu dị ka ndị maara kraịst n'ime ndota na onwe n'okpuru a akwụkwọ nsọ na-eme ka mụ na gị abụọ mara ihe dị iche iche ndị ị ga-eme iji gosi sị na ị na-edote onwe gị n'okpuru onye ọbụla nwoke nye nwanyị nwaanyị nye nwoke gịnị bụ nke a otu n'ime ha ga-apụta ihe na ihe unu na-eme na mgbe unu chọrọ ịnara ndụmọdụ ihe a ga-eme eme nke ọzọ na-apụta ihe n'ọzụzụ ụmụ unu n'ihi na ọ bụrụ na na edote onwe unu n'okpuru n'ihi ịhụnanya nke kraịst ụmụ unu ga-amakwa onye chineke bụ site ihe ha na-eleta n'anya ha ga-enwe mmasị ịdị ka nne na nna n'ime ezinụlọ ọ bụrụ na ọ nwere onye na-ege m ntị taa onye nwere nganga n'ime ya onye na-ekwu okwu ndị na-adịghị mma ndị na-akpata esemokwu onye na-achọghị ido onwe ya n'okpuru dị ka o kwesịrị nwanne m nwoke nwanne m nwaanyị lụọ azụ ka ọnọdụ a dị mma nwoke mgbe ị gara kpọrọ nwaanyị bata n'ezinụlọ ị pụọ gwa nwaanyị gị ebe ị na-aga dote onwe gị n'okpuru n'ime kraịst nwaanyị pụọ gwa dị gị ebe ị na-aga ị pụọ lọta mgbe ị kwesịrị ịlọta nwoke adịghị mma ọ bụghị outside work ka ị gara gị hapụ ezinụlọ gaa ebe ọzọ gaa rahụ ọ dina n'etiti abalị isi ụtụtụ ụkwụ gị lọta ebe ahụ ị na-aga ọwa ebe akwụkwọ nsọ a na-eme ka anyị mara na ime ka ezinụlọ dị n'udo ihe niile anyị chọrọ iji mee ka ọ dị na mma onye nwanyị enyechala anyị ya na nchịkọta okwu a bụ nwanyị doo onwe n'okpuru di nwoke hụ nwaanyị gị n'anya unu abụọ doo n'onwe unu n'okpuru onwe unu n'ime kraịst ọ ga-adịrị unu la mma dịrị ezinụlọ unu na mma dịrị ihe unu na-eme na mma dịrị alụmdi na nwunye unu na mma n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen nwanne anyị nwoke onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ grant emenike anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imeela na ndụmọdụ nke nyere anyị n'ụbọchị taa ezi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịa anyị nso ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 0706 363 7224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma nke ga-ewuli mmụọ anyị onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot na-emeri ndị ahụ n'ụzọ gị ha jụrụ ma ha ihe ndị ọ na-emeri ndị ahụ n'ụzọ gị ụzọ dị ha ma ihe ndị ọ na-emeri ndị ahụ n'ụzọ dị ha ewede ha n'akwụkwọ nsọ ewede ha nsọ ka ha were bụrụ ihe dị anyị ọdụ ndị ọbụ oge ndị Jesus. ngọzi nke chineke ka anyị na-arịọ na-arụ ndị Seventh Day Adventist Church Choir of masa na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa unu emeela gị onye ọma na-ege anyị ntị eji m aha onye nwe jesus Jizọs na-anabata anyị n'ụbọchị nke taa bụ ụbọchị dị iche ka eluigwe ga-agọzi anyị site na okwu ya n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị wezụga onwe gị n'ime mmehie wezụga onwe gị n'ime mmehie anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na akwụkwọ timoti nke abụọ isi abụọ amaokwu nke iri na itoolu ebe ahụ na-asị otu a otu ọ dị ntọala dị ike nke chineke na-eguzo ebe o nwere akara nke a onye nwe anyị maara ndị nke ya na ka onye ọbụla nke na-akpọ aha onye nwe anyị si n'ajọ omume wezụga onwe ya amen si n'ime mmehie wezụga onwe gị ma bụ wezụga onwe gị n'ime mmehie ndị m ka anyị na-ebi ndụ n'ime ndụ a n'ụbọchị nke taa onye roba ekwensu emejupụtawo obi ụmụ mmadụ ịnọgidesi ike n'ime mmehie amara wee na-aba ụba na nzukọ anyị dị iche iche n'ụbọchị nke taa ọ bụ ihe aragburu onwe ya n'ahụ bụrụkwa ihe sikara nkapịa n'usi ịhụ ka ndị ụkọchukwu na-ekwu okwu chineke megide mmehie ọtụtụ nzukọ n'ụbọchị nke taa ihe a na-agwa ndị ndị a na-agwa okwu bụ ị ga-enwe akụ na ụba baa taa nwee ọnụọgụgụ ụgbọala dị iche iche ọ dị onye na-ekwu okwu mmehie na ihe nlụpụta nke mmehie ọ dị onye na-ekwu okwu odudo nsọ ọ dị onye na-ekwu okwu ibi ndụ zuru oke na ibi ndụ nke a ga-esi n'ime bulie aha chineke nke a bụ akara nke onye roba ekwensị na ọgwụgwụ oge a ime ka mmadụ hụta mmehie dịka ihe kwesịrị na-emikpu e, e, n'ime ya mgbe niile ma akwụkwọ nsọ mere ka ọ pụta ìhè na onye ọbụla nke na-akpọku aha onye nwe anyị kwesịrị isi n'ime mmehie wezụga onwe ya ndị enyi m n'ụbọchị nke taa ama eme ka mata n'okwu onye nwaanyị na ị nwere ndị iro atọ nke pụtara ihe n'ime ndụ a ndị iro atọ ndị a bụ ekwensu mmehie na onwe onye ekwensu mmehie na onwe onye nke a bụ ndị iro atọ ị nwere onye iro gị abụghị onye nọ n'obodo gị na-eme gị nsị ma ọ bụ na-eme gị nke ọzọ onye iro oke onye iro ị nwere bụ mmehie n'ihi mmehie na-akpa oke n'etiti anyị na chineke ọbịa mere pọl oru chineke mgbe ọ na-ekwu okwu n'ebe anyị were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na akwụkwọ timoti nke abụọ isi abụọ amaokwu nke itoolu ya sị otu ọ dị ntọala dị ike nke chineke na-eguzo ebe o nwere akara nke a onye nwe anyị ma na ndị ndebu ndị ya ka onye ọbụla nke na-akpọku aha onye nwe anyị si na njehie maọbụ bụ mmehie wezụga onwe ya ee mụ na abụọ bụ ndị ekere n'oyiyi adam ekere anyị n'oyiyi chineke ma anyị e ketara n'oke na ndụ adam onye sọrọ ngọngọ ma mehie n'ụbọchị ahụ o mehiere mmadụ wee bụrụ onye na-anwụ anwụ mmadụ wee bụrụ onye dabara n'ime mmehie malite na adam ruo mgbe jizọs bịara mmehie wee na-achị achị ruo mgbe jizọs nwụrụ ọnwụ n'elu obe nke kalvarị ime ka anyị bụrụ ndị a napụrụ n'oru nke mmehie ya mere onye ọbụla nke tụkwasịra chineke obi ma nabata ọnwụ jizọs kraịst n'elu obe nke kalvarị pụrụ ibi ndụ zuru oke mbụrụ nke mmehie na-adịghị n'ime ya naanị site n'ike nke chineke ma mgbe anyị na-anọ n'ezi na-anọ n'ime jizọs kraịst anyị na-abụ ndị na-eme ikpu n'ime mmehie ọtụtụ mgbe anyị na-asị anyị bụ azụ nọ n'ime mmiri anyị apụghị ịgọ agọ mmehie ee chineke maara n'ezie na anyị bụ mmadụ ndị na mmehie ma ọ na-atọkwa ka anyị na-agbalị kwa ụbọchị ịdị ka jizọs kraịst n'ezi omume na odudo nsọ na ibi ndụ zuru oke dịka nwa chineke onye orebe ekwesị na-atọ ka anyị nọgidesi ike n'ime mmehie n'ihi na ọ maara na otu ụbọchị a ga-ebibi mmehie na ndị mmehie niile ọ ya mere onye nwaanyị na-eme ka ọ pụta ihe n'akwụkwọ isi iri anọ na asatọ amaokwu nke iri abụọ na abụọ ya na-asị na ọ dịghị onye mmehie ọbụla nwere udo ị na-anọgidesi ike n'ime mmehie n'ụbọchị nke taa ị udo nke chineke n'ihi mmehie na-eweta ọgbachi mmehie na-eweta nkewapụ n'ebe anyị na chineke nọ ọbịa mere oru chineke mgbe ọ na-ekwu okwu na akwụkwọ a isi iri ise na itoolu amaokwu nke mbụ ya sị na aka chineke adịghị mkpụmkpụ zọpụta ọbụladị ntị ntinye adịghị arụ ịnụ ekpere anyị kama mmehie na-akpa oke n'etiti anyị na chineke onye ọbụla na-akpọku aha onye nwe anyị si na mmehie wezuga onwe ya pọl oru chineke mere ka nke a pụtakwa ihe na akwụkwọ ndị kọrịnt nke abụọ isi ise amaokwu nke iri na asaa pọl wee na-asị ebe ahụ ọ bụrụ na mmadụ ọbụla nọ n'ime jizọs kraịst ọ bụ onye ekere ọhụrụ lee ihe ochie agasiwo ee ha adịwo ọhụụ anyị apụghị ibi ndụ nke mmehie na-adịghị n'ime ya ma ọ bụrụ na anyị anọgidesi ike n'ime onwe anyị ọ bụ na n'ime jizọs ka ntọpụ pụọ agbụ nke mmehie siri abịa ọbịa mere pọl si ọ bụrụ na anyị nọ n'ime jizọs kraịst anyị bụ mmadụ ndị ekewara ọhụrụ ihe ọ pụtara bụ na anyị ga-abụ mmadụ ndị amụgharịrị ọhụrụ n'ime mmụọ na eziokwu anyị ga-eyikwasị jizọs kraịst dịka uwe ma na-ebi ndụ kwesịrị anyị ibi pọl mere ka nke a pụtakwa ihe ọzọ n'akwụkwọ ndị rom isi iri na atọ amaokwu nke iri na anọ ya si yikwasị na kraịst dịka uwe n'ime ndụ ụnụ anyị ga-eyiri dịka kraịst dịka uwe ọ bụ naanị apụrụ inye anyị ike imeri mmehie ndụ nke mmehie n'ime ndụ anyị n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na ụgwọ ọlụ nke mmehie bụ ọnwụ ma akwụkwọ rom mere ka ọ pụta ihe na akwụkwọ ndị rom isi atọ amaokwu iri abụọ na atọ mmadụ niile emehiewo anyị adịkwaghị ere otuto nke onye chineke ee anyị meghere n'ihi mmehie nne na nna anyị na ogige iden ma taa ọ bụrụ na ịnabata jizọs kraịst dịka onye nwere onye nzọpụta gị ọ ga-enye gị ike ọhụụ ka ị bie ndụ zuru oke pụọ na mmehie na mbibi niile nke ndụ a n'ihi na ọ bụrụ na mmadụ nọ n'ime jizọs kraịst akwụkwọ nsọ si na ọ bụ onye ekere ọhụrụ ịbụwo mmadụ nke e nwewara pụọ na ndụ mmerụ pụọ na mbụ ndụ rere ere nke na-esi usi ndụ nke jizọs naanị ya pụrụ iyikwasa gị ezi omume ya nke a dị ire ma ọ bụrụ na ya atụkwasị jizọs kraịst obi n'ihi na mgbe anyị na-atụkwasị onwe anyị obi ezi omume anyị dị ka nkịrịka akwa na iru chineke ọ bụ ezi omume kraịst pụrụ ime ka anyị bụrụ ndị agụrụ dị ka ndị na-abụ ndị mmehie ị ga-anabata jizọs taa dị ka onye nwe na onye nzọpụta ma bie ndụ dị ka pọl biri dị ka ọ sụworo na ndị galeshia isi abụọ amaokwu iri abụọ ya sị otu ọ dị na ndụ ya na-ebi n'ụbọchị nke taa ya na-ebi ya n'ime jizọs kraịst pọl sị akpọgodewo mụ na kraịst n'elu obe otu ọ dị ndụ m na-ebi n'ụbọchị nke taa ọ bụghị ome onwe m na-ebi kama kraịst na-ebi n'ime m nke a bụ naanị ihe jizọs na chineke pụrụ ime n'ime ndụ anyị ma ọ bụrụ na akpọgide anyị na kraịst n'elu obe ma ọ bụrụ na anyị ga-ekwupụta mmehie anyị n'ụbọchị nke taa ma si na mmehie anyị wezụga onwe anyị eluigwe chọrọ ka anyị chegharịa ma chigharịkwa n'ebe mmehie nọ n'ihi mmehie na-ebibi ebibi mmehie na-ekewapụ ekewapụ mmehie dị ụtọ ma ihe nlụpụta ya dị ilu ya mere nwa chineke onye eluigwe na-agwa okwu n'ụbọchị nketa dị ka ọ na-agwa m ngwanụ ka esi n'ime mmehie wezugo onwe anyị n'ihi na ntọala chineke dị mgbe niile na chineke maara ndị ndị bụ ndị ya onye ọbụla na-akpọku anya onye nwaanyị jizọs kraịst si na njehie wezugo onwe gị eluigwe na-agwa gị n'ụbọchị nke taa na jizọs anwụọ ọnwụ n'elu obe n'ihi mmehie gị ọ bụ gị mere ị ga-eji nwụọ n'ime mmehie ka eluigwe mere mana gị abara n'ụbọchị nke taa ka anyị na-ekwe ka jizọs nye anyị ike ọhụụ n'ume ume ọhụụ ka anyị bie ndụ zuru oke ma wezụga onwe anyị n'ebe mmehie nọ otu ọ ga-adịra anyị na mma mgbe jizọs kapụta ya na mbara nke igwe anyị wee nwee oke na eze ahụ nke anyị leworo anya ya ka eluigwe nye gị ike nke imeri mmehie n'ụbọchị nke taa ekwensụ na onwe onye na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen imeela onye nwe anyị ka e bulie gị elu n'ihi okwu ndị a niile were akụ gị bi n'ime obi anyị ka anyị mee ihe ekpere n'ikpe n'ezi ome mgbe niile n'aha jizọs kraịst onye nwanyị ezi nwa chineke na-ege ntị ka anyị gbalịa gbara mmehie ọsọ n'ime ụwa anyị nọ n'ime ya ngọzi nke chineke ga-adakwasị anyị imela onye mgbasa ozi Emmanuel Nwaneri onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nke ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka onye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa rutene anyị nso mgbe gị krai n'ekwentị na 070 6363 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at yahoo dot at ma ọ bụ at gmail dot com at gmail bụ ka Chineke nọnyere ndị kwupụtara okwu ma gọzie ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo